good to hang with. Okay, let's make a start. Learning to say Igbo numbers, onuogugu the Igbo cardinal numbers. 0 orohoro 1 otu 2 abụọ 3 ato

fifteen ili na ise sixteen ili na isii seventeen ili na saa, eighteen ili na asatọ nineteen ili na iteghete ọ ili na itenani twenty ili abụọ thirty ili atọ forty ili anọ fifty ili ise sixty ili isii seventy ili asaa eti ili asatọ naịnti ili iteghete o ili itoolu nke sọ Anambra State ili ite naanị 100 narị 1000 puku 1 million nde thousand million njeri infinity or countable agụtachagha gị n'ọgụ ok now I want you to repeat after me when I say the number zero orohoro zero orohoro one otu one otu two abụọ two abụọ three atọ three atọ four ịnọ four anọ five ise five ise six isii 6 isii 7 asaa 7 asaa 8 asatọ eight asatọ 9 iteghete 9 iteghete ọ 9 ite ọ 10 iri ten iri 11 iri na otu iri na otu 12 iri na abụọ iri na thirteen ili na ato thirteen iri na atọ fourteen ili na fifteen na ise fifteen na sixteen ili na isii sixteen na isii seventeen ili na seventeen iri na eighteen na asatọ eighteen iri na asatọ nineteen na State 19 ili nite naanị 19 ili 20 ili abụọ 20 ili abụọ 30 ili atọ 30 ili anọ 40 ili ise 50 ili ise 60 ili ili asaa etili asatọ etili asatọ naịtili iteghete iteghete 100 narị narị 1000 puku 1000 puku 1 million nde 1 million nde million njeri million njeri infinity or accountable agụtachaghị infinity or countable agụtachaghị n'ọgụ okay that's good that wasn't that was very easy wasn't it good and once again keep practicing practice make perfect